Ite dị n'ezi. Ite m dị n'ezi. Ite m dị n'ime ụlọ. Ite m dị n'ime ụlọ anyị. Ite nne ya dị n'ime ụlọ anyị. Ite nne m dị n'ime ụlọ anyị. Ọ bụ ite m dị n'ime ụlọ anyị. Ọ bụ ite nne m dị n'ime ụlọ anyị. Ọ bụ ite ka anyị na-asa. Ọ bụ ite a ka m na-asa. Ọ bụ ike ite ka m na-asa. Ọ bụ ike ite nne m ka m na-asa. Nke a bụ ite. Nke a bụ ite nna m. Nke a bụ ite nna a. Ọ bụ nke ya bụ ite. nna m. bụ ite nna ya. Ọ kwụrụ otu ego maka anụ. Ọ kwụrụ ego iri maka anụ. Ọ kwụrụ ego naabọ na kọpụ maka anụ. Ọ kwụrụ gị otu ego maka ya. Ọ na-akwụ ego iri maka anụ. Ọ na-akwụ ego naabụ na kọpọ maka anụ. Ọ ga-akwụ gị ego anọ maka ya. Ọ ga-akwụ gị otu pam maka anụ gị. Ego ole fọdụrụ? Ọ fọdụrụ ego anọ. Ego anọ fọdụrụ. Ọ fọdụrụ ego ole? Ole fọdụrụ? Ọ bụ ego ole fọdụrụ? Ọ bụ ole fọdụrụ? Ọ bụ ego atọ fọdụrụ. Mma m dị n'ime ụlọ m. Nke gị dị n'ime ụlọ m. Ọ bụ nke ya dị n'ime ụlọ gị. Nke a bụ ịgba ya. Ọ bụ nke ahụ bụ uwe anyị. a bụ nke anyị. Ka m nye gị sịsị. Ka m nye unu nine. Ka m nye ya otu chile, Ka m nye nna gị tọrọ. Ka onye gị kọpụ. Ka ha nye nna gị sịnị anọ. Ọ zụrụ anụ. Ọ zụkwara àkwá. Ọ zụtara anụ. Ọ zụtakwara àkwá. O zụrụ ego. O zukwere mma m. O were ite. Ọ na-ewekwa ite. O wetara ego. Ọ ga-ewetakwa mma m. Enyere m ya naị. Enyere m gị kobo,enyere m nna m tọrọ. Ana m enye ya nịe. Aga m enye gị kọpọ Ego ole ka i nyere ya? Ego ole ka ị ga-enye m? Eji m nkata gị. Enwere m nkata. Ha ji m? Anyị ji anụ ụnụ, Ọ bụ anụ ụnụ ka anyị ji. Ọ bụ ego anyị ka anyị nwere. Ejighị m iko gị. Ejighị m shịshị, ejighị m nnukwu ego, ọka ọ dị n'ime akpa? ọka ya ọ dị n'ime akpa? ọka ya ọ dị n'ime akpa a? Ee, ọka ya dị n'ime akpa. Ọka ya dị n'ime akpa a. Ọ dị n'ime ya. Mba, ọ bụ rọọsị dị n'ime ya. Gịnị bụ aha gị? Aha gị ọ bụ gịnị? Ọ bụ gịnị bụ aha gị? Okoye bụ aha m. Aha m bụ Okafọ. Ọ bụ ugo bụ aha m. Nwoye ọ bụ aha gị? Ee, ọ bụ ya. Aha m bụ Mike. Nna m kpọrọ m Okoye. A na-akpọ m Okoye. Eriri m otu akwa echi. Aga m eri akwa abụọ echi. Ha riri akwa nab taa. Anyị na-eri otu akwa kwa ụtụtụ. Unu ga-eri akwa atọ taa? Ị ga-eri nri ugbu a? O riri nri n'ụtụtụ a. Ọ ga-eri nri n'ehihie a. Ọ ga-aga Aba na mgbede a. Ọ zụrụ rice na anụ. Ọ na-azụ rice na anụ. Ọ bụ rice na anụ ka ọ zụrụ. Ọ bụ rice na anụ ka ọ na-azụ. Oke ya na nna m zụrụ rice. Okoye na nna m na-azụ rice. Ọ bụ Okoye na nna m na-azụ anụ. Okoye na nna m na-azụ rice na anụ. Ọ bụ rice na anụ ka Okoye na nna m na-azụ. Agara m Aba. Ana m aga Aba. M gara Aba. Nna na-aga Aba. Ha gara Aba. A gara ha Aba. mụ gara Aba. Mụ na ya gara Aba. Mụ na gị gara Aba. Ọ bụ m gara Aba. Ọ bụ Aba ka m gara. Achọrọ m ịhụ ha. Achọrọ m ịzụ ya. Achọrọ m ịkpọ ya. Achọrọ m ibu ibu Achọrọ m ịkwọ uwe Achọrọ m ịlụ ụlọ Achọrọ m ịkpa akpa Achọrọ m ịnọ n'ime ụlọ m Achọrọ m ịza ezi. Achọrọ m ịbụ abụ. Aga m ahụ ha. Aga m akpọ ya. Aga m akwa uwe. Aga m akpa akpa. Aga m aza ezi. Aga m abụ abụ. Ha chọrọ ịzụ iko. Ha ga-azụ iko. Ha chọrọ ịzụ anụ. Ha na-azụ anụ. chọrọ ịhụ anyị ha ga-ahụ anyị ha chọrọ iwe iko ha na-ewe iko ha chọrọ iwe nri Ha ga-ewe nri. Ị na-achọ ịzụ akwa. Ọ na-achọ ịzụ mma Anyị na-achọ isi nri n'ebe a. Ana m achọ ịsa uwe a. Ọ gara ebe ahụ ịkpọ nna ya. Ọ bịara ebe a ịhụ gị. Agara m ụlọ gị ịkpọ gị. Ha nwere ike ịbụ abụ. O nwere ike ịga Aba? Ị nwere ike ịbịa n'ụlọ m? Anyị nwere ike ịzụ ego anyị n'ebe a. O bidoro isi nri. O bidoro ịza ụlọ. ana m achọ ịsa akwa ọ na-achọ ịkpọ ha enwere m ike ime ya ha chọrọ iso anyị Ọ na-achọ ịsa ahụ. Ọ sara ahụ. Ọ na-asa ahụ. O bidoro ịrụ ọnụ taa. Achọrọ e m ịsa aka m. Asara m aka m. Ana m asa aka m. Eji ego ise ma otu ego ọ bụ nke m. Eji m ego ise. Ma otu ego bụ nke m. O ji ego anọ ma otu ego bụ nke gị. Ha ji anụ. Ma anụ ahụ bụ nke nne m. iji akwa ma akwa ahụ bụ nke nna gị. Ị chọrọ efere ma ọ bụ iko? Ị chọrọ ịgba ma ọ bụ igbe? Ị chọrọ uwe maọbụ akwa? Ị chọrọ ọ maọbụ akwa, Ị chọrọ ịzụ efere maọbụ iko? Ị chọrọ ịhụ ube maọbụ ogede.